ndị be anyị ekene m ụnụ onye nọ n'obi e tata bụ nnukwu nna anyị ukwu dr Chukwuemeka Eziife ọkwadike n'ụwa niile ofu onye n'ime ndị na-agba mbọ na-eti mkpu ife gbasara asụsụ na omenala Igbo na ana ana nna anyị ukwu ọ ya amasị m ka m ikenekene m ekene m ụnụ ndewonụ mụọnụ zụọnụ kachanụ gbado eziokwu nna anyị kedu ndụmọdụ ị nwere ike ịdụ ndị Igbo anyị chefuru asụsụ anyị abụ asụsụ Igbo ejirozie wee kpọrọ ife eji ihe kpọrọ ife dị iche na ichefu ya ndị eji ihe kpọrọ ife nweghị ife ha ma ehm, o kwesịrị ka onye ọbụla mụtara nwa fụ nwa ya n'anya ịfụ nwa n'anya so n'ime ka ọ mara asụsụ mụnwa na-ede ife n'oyibo o nwere igbo m na-etinye tụgharịa anyị n'oyibo ịma afụ ebe ọzọ n'oyibo <laughs> onye fụ ya etu ọzọ ọ mara na mmadụ dere ife ya ị na-etinyekwasị igbo n'ime oyibo gị <laughs> kedu ndụmọdụ ị nwere ike ịdụ ndị nne na nna maka ndị ọkacha kịta bụ ndị ọgbara ọfụ a ị na-afụ ife ụmụaka sụọlụ ha igbo a na-ene anya ee ụfọdụ asị gị na ọ na-anụ mana ọ da asụ kedu ife nwere ike ịgwa ndị dị etu a nna anyị ife nna ekwu bụ na ọ akpọ masị ka ọ bụ mana ha anya onye ọha amaghị na-ekpọ nwa asị ka ọ bụ na ịkụziri ihe asụsụ nne gị na nna gị kụziri gị iwere na-aga n'iru onweghị ife dị mma si na ya pụta Junior dachinta ndachita ji igba nke a gosiri na ịmaghị ife ọ bụrụ na ịma ife ọ bụrụ junior ka ọ dịrị ọ gị nwa ji akụziri junior igbo ana onweghị uru ọ baara gị uru azụ n'ụwa na ndụ ọ dị mma ndị be anyị ụlọ anụgono ife nna anyị bụ dọkịta ọkwadike gwara anyị ya bụ nna anyị okwu bụ onye nke nọbụ n'ọkwa gọvanọ nke steeti anambra nna ya ya ekele ego gasị na ofu mkpụrụ okwu ezigoro onye mụ ife ịmụ ife ndị igbo ụlọ anụgo ndụmọdụ ọ na-adụ kedu onye igbo bụ onye igbo ga-asị na nna anyị amaghị asụ maọbụ na ọ maghị ede mana erurara n'ife gbasara ndị igbo ọ ga-asụgide nya bụ igbo tapigide tapigide na-etighi ọbụnadị adị. ọkwụnọta ihe na-ekwu isiokwu ife a na-ekwu bụ ka ndị Igbo ebe ọbụla anyị nọ ị nọ na ala anyị bụ naijiria ị nọ na mba ofesi ịmụtara na nwa ọbụla onye Igbo na-asụrụ Igbo ife nna anyị kwu na-ekwu nna anyị anyị na-asị na ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị Igbo mma